na-ege m ntị ekene m unu ọkwawa ada Dr. STM bịakwa n'iru unu taani nke m bụ wee bịa bụ akụkọ si na mba avivia avivia n'ọnwa julaị 2021 a ngwa gee ntị ka unu fụzie ka okwu si wee dị na mba anyị nke izizi mana enwe na mbawanye ọrịa monkeypox n'obodo anyị bụ naijiria n'ụzọ iweta mmeri n'ịchụ ọrịa ụkwala nta anyị nọzi na mmeri obele obele ọnwụ ọrịa kansa egbuola nwa okorobịa amadi Ije eme ọnụ bụ Sansultan Lagos steeti ewepụla dọkịta ndị na-eme housemanship nakwa NYSC na ndị oke a na-akwụ ụgwọ ọrụ ụlọ ọgwụ nkụzi achụọla ndị dọkịta isii ọbịazie n'ihe gbasara ọrịa covid-19 mkpagbu ọhụrụ kpụ ọkụ n'ọnụ nke atọ site na covid-19 abịakwala ọzọ agwala ụmụ akwụkwọ Lagos University ka ha lawa ụlọ ha abịagokwu e na njedebe nke mbụ n'ịgba ọgwụ mgbochi nke COVID-19 abịazie n'ozi si na mba ofesi mba obodo France etinyela iwu magidere ụfọdụ ndị belụsọ ma onye ahụ ọgbara ọgwụ mgbochi COVID-19 South Africa ga-abụkwa mba izizi n'afrika ga-amalite ime ọgwụ mgbochi nke covid-19 nke ndị Pfizer n'ikpeazụ nje covid-19 nakwa etu o si metụta egwuregwu Olympics anyị ga-ekwusi maka ya a ka mbụ wada Dr. STM dịka anyị si ekwu okwu ọbụla nke a bụ YouTube chanel m biko tinye aka fụ na eso m ihe akpọrọ n'oyibo subscribing tinyekwa mgbịrịgba ya na-akụ kwa mgbe ọbụla m tinyelu ife onyonyo ya bụ notification whenever I put my videos daalụ ma gezie ntị n'ụlọ okwu anyị si abịa na nke ọma United Kingdom n'ụbọchị iri abụọ na ise nke ọnwa Mee Melukangala ngalaba otu mba ụwa niile nke na-ahụ maka ihe gbasara ahụ isi ike ya bụ World Health Organization mara maka onye nwere ọrịa a na-akpọ monkeypox ya bụ n'olu anyị ọkọ kịtịkpa nke enwe onye a batakwara na United Kingdom n'ụbọchị nke asatọ nke Mee mana tupu ọ bata o bili ma rụọ ọrụ na Delta steeti nke Naijiria anya n'otu aka ahụkwa ka ndị United States zikwuru ozi na julaị a gbasakwara maka ụdịrị otu ọya a ha kwụrụ na onye sikwa naijiria wee bata mba ha n'ịza maka ihe ndị a dr chikwe ihe kwazụ onye bụ ọga kpatakpata maka nke ngalaba obodo anyị gbasara ọrịa nakwa ịkpachapụ ya nke a na-akpọ ncdc mere ka anyị mara na enweela mmadụ iri ise na itoolu ndị echere na ha nwere ọrịa nakwa mmadụ iri na ise amatago kpọmkwem na ha nwee ya bụ ọrịa n'obodo anyị a ọrịa kịtịkpa bụkwa nje a na-akpọ monkeypox virus na-ebute ya kemgbe ọnwa septemba 2017 ọrịa na-adị abịaba kwa ugboro kwa ugboro ọkachasị na steeti iri na asatọ n'obodo anyị a e kachasị na steeti ndị dị na ndịda naijiria ọrịa a na-akpọ a na-akpọ ya monkeypox maka na ebe izizi afụrụ ya bụ na ime enwe ndị dị na ụlọ nyocha ya bụ onye nwere ọrịa wee ike inwe arụ ọkụ kịtịkpa nke ndị oyibo na-akpọ rachis nakwa lymph nodes zara aza ebe esi enweta ya bụ ọrịa bụ site n'ụmụ anụ ọhịa mana mgbe ụfọdụ mmadụ nwere ike inweta ya bụ ọrịa site na mmadụ ibe ya abịa n'ime mmadụ iri bụ ọrịa otu n'ime ha nwere ike iwu ọkachasị onye arụ ya na-echisezi ike ma ọ bụ onye ka na-eto eto ya bụ na enweghị ike arụ gị si mee gị n'ụzọ dị anya biko mgbe ngwa ngwa jee n'ụlọ ọgwụ ka anyị ghara ike akụkọ dị anya gbasara isi ndụ gị ngalaba obodo anyị na-ahụ maka ụkwara nta nke a na-akpọ National Tuberculosis Bruline Ulcer and Leprosy Control Program site na ejikọ aka ha tinyelu ndị ngalaba otu mba ụwa na-ahụ maka ahụ isi ike na-abụ World Health Organization na sitekwa n'itinye ka aka n'isi ndị ọzọ bụkwa ọga gbasara ihe kpatara ụkwara nta emeela ka anyị malụ na-eji nwayọ nwayọ emeli ya bụ ọgụ a na-ebusa ụkwara nta nke bụ n'onu supiri supiri tuberculosis ha kwuru na ihe ha ji wee kwue na ị e na-enwe mmeri a maka na enwego ihe bụrụ iche n'ụzọ esi anata ozi gbasalụ ndị were ọya ihe kpatara eji kwuo etu a maka na nkwupụta sokwa n'otu ezi edebere a ga-eji merie ya bụ ọrịa maka na ọrịa bụ ekwu ekwu mekwara ọnụ ọkwa na ekwubeghị maka onye nwere ọrịa bụ na akara obido nwụba ọgwụ chụba ka ụzọ ya esi wee gbu ya ihe ịgba ama eji amata onye nwere ọrịa bụ ụkwara nke nọtegara aka karịa ihe dịka izu ụka abụọ onye na-akwapụta ọbara na ụkwara ya obi mgbu ma ọ bụ ihe mgbu ma ọ na-eku ume ike ọgụgụ ịta ahụ ahụ ọkụ nakwa oke ọsịsọ mmee n'abalị ọ bụrụ na gịnwa maọbụ onye ị mara were ụdị ọya maọbụ were ụdị ihe ndị a mkpọpụtasị biko were ọsọ na ije jee ụlọ ọgwụ ọbụla dị gị nso ka e nyochaa gị ma nye gị ọgwụ nke ga-enyere gị aka onye ibe ọkụ egwu nakwa ọde egwu a na-akpọ sansọtan nwụrụ na mkpụrụ ụbọchị iri na otu n'ọnwa Julaị a site n'ọrịa kansa a na-akpọ angioimmunoblastic T-cell lymphoma kansa bụkwa ụdị na-emetụta mkpụrụ ndụ ọbara nke a na-akpọ t-cell t-cells a bụkwanụ mkpụrụ ndụ ọbara ọcha nke na-enyere ahụ anyị aka ịnụ ọgụ busa ya megide ụmụ nje batakwara n'ahụ anyị gaa ya na mgbe ọ nwụrụ nwa amadi a dị afọ iri anọ na anọ ma ndị ọ rapụkwara n'ụwa bụ nwunye ya ụmụ ya atọ ụmụnne ya nakwa ndị ikwu na ibe ya o merela onwe ya aha n'ịndọstrị na-ahụ maka ụtọ nke ndụ site n'ime ihe ịrịba ama ka onye onye ukwe onye odee ome ihe nkiri ome ihe ịkpa amụ nakwa oso nwere klọb nke na-ahụ maka basketball kansa bụkwa ọrịa mbụ n'isi sekpu ntị n'ọnwụ niile dị n'elu mba ụwa ma ihe gbasara arụ isi ike n'ime afọ gara aga nke bụ 2020 ihe dịka nde mmadụ iri ya bụ 10 milion site n'ọrịa kansa wee nwụọ nke a dị ka ụzọ abụọ na ọkara ndị si n'ọya covid wee nwụọ e nwere ike igbochi kansa nakwa nsogbu so ya site n'ịchọpụta ya n'oge nakwa n'ibi ndụ na udo usoro ndị nka ịkwụsị ịsa anwụrụ kpamkpam iwebunata aka n'ịnwụ mmanya ike ime ihe omume a na-akpọ exercise iri ezi nri ịgba ọgwụ mgbochi nakwa ihe ndị ọzọ dị mkpa n'oge ugbua kansa ndị metụtara ara akpa ume mgbili afọ prostate nakwa anụ ahụ bụkwa ha ncha bụ isi ọwụwa kasị n'elu ụwa na ọrịa kansa n'ime izuụka atọ nke ọnwa a ka enwere akwụkwọ ozi nke gazuru n'ọgbọ ịntanetị akwụkwọ ozi ahụ kọwara na Lagos steeti gọọmenti ewepụla dọkịta ndị nọ na oge hausmanship maọbụ na NYSC na akwụkwọ ndị a na-akwụ ụgwọ ọnwa ihe a dịkwa ka etu gọọmenti etiti siri wee wepụtakwa akwụkwọ ozi nke ha n'oge ọnwa April 2021 a ha siri na ewepụkwala ndị dọkịta na ndị a na atụmatụ ndị a na-akwụ ụgwọ ọrụ mana na enwere ike inye ha mmachi akpa mgbe ụfọdụ akwụkwọ ozi a kọwara na ihe eji wee nwee nkwekọrịta dị etu a bụ na ndị dọkịta nọ n'oge a ka bụ ndị na-amụ ọrụ na ha akaghị eru ịnata ụgwọ ọrụ n'ọnwa na agaghị etinye ha na atụmatụ ịkwụ ụgwọ ọrụ n'ọnwa mana na enwere ike itinye ha na mmachi akpa a na-eke kwa ugboro kwa ugboro ụlọ ọgwụ nkụzi Abia State University achụọla ndị dọkịta isii n'ọrụ site n'ibo ha ebubo na ha arụrụ ọrụ dịịrị ha onye isi ụlọ ọrụ ahụ bụ dr shedrack ofia kwuru na ndị nchekwa ụlọ ọgwụ ahụ kpebiri ihe ndị nka iji kụda mmụọ ndị dọkịta ndị ọzọ na-eji oge ọrụ edere ede wee na-achụ akụ na ụba n'ụlọ ọgwụ nke ha ọ sịrị na a kwụrụ ụgwọ ọnwa atọ n'ọnwa Juun a gara aga mana na ndị dọkịta rapụgoro bịakwara bịa were oke ha n'ụgwọ ọnwa ahụ ọ gbara ama na ya agaghị ahapụ ihe dị otu a ka ọ mekwa ọzọ na abịakwa n'ọnwa ọgọst na onye ọbụla na-arụghị ọrụ agaghị anata ụgwọ ọrụ ya mana n'otu aka ahụ ka onye isi dọkịta ụlọ ọgwụ ndị a na-akpọ resident doctors aha ya bụ dr nnamdi erondo kwukwara na ihe bụ mkpa ha bụ ịchọpụta ụzọ e ga-esi gwọta nsogbu ha nwere n'ụlọ ọgwụ ahụ ma ọ bụghị ibuso ndị ọchịchị ụlọ ọgwụ agha o kwuru sị na onye ọrụ eji ụgwọ ọrụ ya tosiri ka a kwụọ ya ụgwọ ọrụ eji ya ọ gwakwara gọọmenti ka ha chọpụta ụzọ a ga-esi wee kwụsị nsogbu nke a ha were kpamkpam o kwukwara na ikikere e nyere ụlọ ọgwụ ahụ iji wee na-eme ihe nkụzi ha na-eme agwụlarị kemgbe ọnwa isii gara aga n'ihi na onye isi steeti ahụ bụ gọvanọ okezie ikpeazụ emezughị nkwa ọ kwere n'inye naira nde iri asatọ ya bụ 80 million naira maka ihe gbasara ibulite ụlọ ọgwụ ha n'etu kwesịrị ekwesị maka inye ikikere eji agụ akwụkwọ ebe ahụ ngwa gezie ntị ka ịnụ n'ihe gbasara ọrịa covid-19 dr chikwe ihe kwazụ onye bụ ọga kpatakpata nke ngalaba obodo anyị gbasara ọrịa nakwa mkpachapụ ya ya bụ ncdc adọọla obodo anyị aka na ntị maka mkpagbu ọhụrụ nke atọ si na covid-19 n'ihi ụdịrị ọhụrụ ọ gbanwere onwe ya wee na-abịa wee kpụpụtazie ụdị a na-akpọ ya delta variant nke kakwa wee na-efe efe ọsịsọ karịa nke anyị fụbugo ugbu a ụdịrị nje nke a dịkwa na mba otu narị na anọ ugbu a ya bụ 104 countries na elu ụwa anya. a ọ yọrọ ụmụ amaala obodo anyị ka ha tọọ ntị n'ala ma hichaa anya ha nke ọma mee ka esi wee kwuo iji chekwaba onwe ha na nje ogbugbu a o kwukwara na ihe gbasara mgbochi ọrịa abụghị naanị gọọmenti ka ọ dị n'aka kama na ọ dịkwazị n'aka mụ na gị ime ihe dịịrị anyị ime ọ kọwakwara na isi na anya dị anyị etu a n'ihi na ọtụtụ ndị mmadụ na-eme isi ike nyere iwu ndị a mapụtara iji chekwaba anyị o kwuru na ụfọdụ ndị si mba ọzọ dịka india turkey na brazil anaghị agazuga iwu mkpọpụ iche etiri maka ndị si na mba ofesi were lọta n'otu aka ahụ dịka okwu akpụ n'ọlụ sikwa na-aga na mkpụrụ ụbọchị iri na ise nke ọnwa ndị ọchịchị ụlọ akwụkwọ legos University a na-akpọ UNILAG gwalụ ụmụ akwụkwọ ha ka ha lawa n'ụlọ ha iji wee wetue mfesa ọrịa covid-19 ha kwukwara na ọmụmụ ha ga-abụzi site n'ịntanetị ha kwukwara na enweelarị ụmụ akwụkwọ ndị butegoro nje a kemgbe ha meghere akwụkwọ n'ọnwa mee n'ihi nke a nakwa mkpagbu ọhụrụ nke ọhụụ a ka ha ji wee kpebie ka ọmụmụ bụrụzie site n'ịntanetị bido na mkpụrụ ụbọchị iri abụọ na isii nke ọnwa n'ihi na onye dị ndụ bụkwa na onye na-agụ akwụkwọ abịakwuezie ngalaba obodo anyị a na-akpọ National Primary Healthcare Development Agency ekwuela na ha abịago na njedebe agba nke mbụ n'ịgba ọgwụ mgbochi nke COVID-19 na a ha na-akwadozi maka agba nke abụọ ha kwukwara na ọgwụ mgbochi e nwere ugbu a ruru oge igbochi ihe dịka pasentị 88 n'ihu delta variant nke nje covid naijiria natara ntụbata ọgwụ mgbochi ndị izizi n'ụbọchị abụọ n'ọnwa Maachị n'afọ a na kemgbe ahụ ihe dịka nde mmadụ atọ nakwa puku na itoolu anatala ọgwụ mgbochi ahụ ya bụ 3.9 miliọn n'oge ahụ naanị mmadụ puku iri na anọ nakwa narị isii iri isii na asatọ ya bụ 14,698 bụ ndị butere ọrịa ahụ site n'ịgba ọgwụ ahụ mana ọ onye n'ime ha nwụrụ anwụ onye isi ngalaba ahụ dr fasal chuaib kwuru na onye ọbụla toluru afọ iri na asatọ tosiri ịnata ya bụ ọgwụ mgbochi nke a bụkwa tinyere ụmụ nwanyị dị ime na ụmụ nwanyị na-enye nwa ara nnọọ ngwagerezie ntị ka ịnụ ozi si na mba ofesi mba obodo France etiela iwu magide ụfọdụ ndị belụsọ ma onye ahụ ọgbara ọgwụ mgbochi covid ndị gosiri mmasị n'ịgba ọgwụ mgbochi covid gbanwere ụba kemgbe onye ọchịchị obodo France President Emmanuel Macron tinyere iwu magidere ndị na-agbabeghị ọgwụ mgbochi ahụ otu n'ime weebụ ebe a na-edenye mmasị a kwuru n'ime ụbọchị ahụ onye isi ha nyere iwu a ihe dịka mmadụ otu nde na puku narị asaa dere mmasị ha ozigbo ozigbo ya bụ 1.7 milion ozi nke a kwuru n'ezie ọgwụ mgbochi abụghị site n'ike ma na ọ bụ iwu dịrị ndị niile na-arụ n'ụlọ ọgwụ maọbụ ihe gbasara ahụike na ha ya agbanata ya bụ ọgwụ mgbochi covid onye isi ya kwukwara na onye chọrọ ije n'ebe onyonyo ya bụ sinima maọbụ n'ụgbọ okporo ígwè ya bụ tren ma ọ bụkwa ebe ndị ọzọ dịka ebe a na-ere ihe oriri maọbụ ebe a na-ere ihe ndị ọzọ ga-egosinata na ya agbago ya bụ ọgwụ maọbụ gosi akwụkwọ na ya enweghị ya bụ nje iwu a metụtakwara ndị na-ebe ihe ebe na-ere ihe oriri na ihe ndị ọzọ mba ndị ọzọ nwekwara iwu metụtara ọgwụ mgbochi nke covid bụ ọstrelia Britain kanada gris Italy Indonesia Kazakhstan, Poland, Saudi Arabia nakwa Turkmenistan emekwala ka anyị mara na South Africa ga-abụ mba izizi n'ime Afrịka ga-ebido mepụtaba ọgwụ mgbochi nke COVID nke ndị Pfizer Pfizer eziela ozi n'ụlọ mmepụta dị na South Africa a na-akpọ Biovac Institute ga-ebido mepụtaba Pfizer COVID-19 vaccine a bido n'afọ na-abịa abịa ya bụ 2022 nke a ga-abụkwa mgbe izizi a na-emepụta ọgwụ mgbochi nke ndị Pfizer n'Afrịka a tụrụ anya na ụlọ mmepụta a ga na-emepụta ihe ruru nde otu narị ya 100 million n'afọ ọbụla nakwa na nke ha mepụtara ga-ezu mba Afrịka niile e mekwara ka anyị mara na ụlọ mmepụta ọzọ n'otu mba ahụ ebidolarị imepụta ya bụ ọgwụ mgbochi nke ndị Johnson and Johnson n'ebe ahụ aha ụlọ mmepụta a bụ Aspen Pharmaceuticals Factory nke dị na Gebeha ebe a na-akpọkwa Port Elizabeth n'ikpeazụ egwuregwu Olympics kwesịrị ịbụ ihe e mere n'afọ gara aga mana ihe mberede bịakwutere mba ụwa niile mere ka ebidozi egwuregwu a n'afọ nke a ebidoro ya n'ụbọchị iri abụọ na atọ n'ọnwa a na Tokyo nke dị na Japan ihe dịka puku mmadụ iri na otu si na mba narị abụọ na isii bụ ndị a tụrụ anya ga-eso n'ihe gbasara egwuregwu a mana dịka ọnọdụ si dị ugbu a mmadụ isii si na mba US alaghachilarị maka na ha butere nje n'ụbọchị Mọnde nke bụ mkpụrụ ụbọchị iri abụọ na isii n'ọnwa Julaị a ndị na-akwado ya bụ egwuregwu zikwara ozi na-ewelarị mmadụ iri na isii butegoli ya bụ nje site n'egwuregwu nke a chịkọtara anyị ọrịa ọrịa ozuru mba ọnụ a mere ka ihe dị iche bata n'ihe egwuregwu anụwa nke bụkwazi na anaghị ekwe ndị nkiri ịbata bịa lelee ihe nke a na-eme n'egwuregwu a n'ikpeazụ gekwazie ka ịnụla ozi ndị ọzọ nwere ike ịmasị gị ọ bụ na ị chọrọ ịgụtazi ihe gbasara ozi ndị a inwe ike nene ya n'ebe a na-akpọ description n'ihe onyonyo nke anụwa chetakwana na onye na-agwa gị okwu bụ Dr. STM biko tinye aka ka isobe m na chanelụ nke ebe a nsị enye gị ihe onyonyo anụnwa ya bụ subscribing echezọkwa na itinye mgbịlịgba ya na-agwa gị na ọlụkwa Dr. STM etinyekwa ihe onyonyo ọzọ ya bụ notifikeshọn ngwa gezie ntị ka ị nụrụ ihe ozi ndị nke ọzọ ịchọ nwere ike ịmasị gị ụlọ akụ etiti ya bụ Central Bank of Nigeria ewepụtala ijeri naira iri itoolu na ịsaa na nde puku asatọ ya bụ 97.8 bilion naira gbasara ihe mmepụta metụtara arụ isi ike ụfọdụ ụlọ nyocha na ndebe ewepụtara maka covid-19 na-emechizi emechi n'etiti mkpagbu ọhụrụ nke akpụ ọkụ n'ọnụ ihe kpatara na NAFDAC ekwebeghị iyi ikike iji ọgwụ mkpa wee gwọọ ọrịa covid-19 gọọmenti etiti amalitekwala ikwu oke ruru ndị dọkịta nwụrụ anwụ ihe dịka ụmụazị otu nde na puku narị asaa ya bụ 1.7 million ndị nwe nje hiv enwetaghị ọgwụ ọbụla n'afọ 2020 naijiria ga-ebido chụpụba ndị si mba ofesi na-ejighị akwụkwọ nyocha covid ha ngalaba a na-akpọ USAID ewepụtala 10 million dollars iji gwọọ ọrịa a na-akpọ obstetric fistula na naijiria ndị ọkachamara n'ihe gbasara ahụike na-achọzi ụzọ a ga-esi mepụta ọgwụ mgbochi na-arụ ọrụ ọfụma ma dịkwa mfe igo nke a ga-eji wee chụpụ ọrịa ụkwara nta ọrịa hepatitis a na-achọpụtaghị ma ọ bụ gwọọ n'oge egbuola ụmụ afrịka ihe dịka 124,000 kwa afọ ọbụla gọọmenti etiti atụnyego aka ịkwekọrịta ka akwụkwọ ndị ọrụ arụ isi ike naira ijeri iri atọ na asaa na nde narị ise ya bụ 37.5 bilion naira ka mmachi akpa a na-akpọ hazard allowances ngalaba otu mba ụwa niile n'ihe gbasara ahụ isi ike ya bụ World Health Organization n'ọnụ sịpịrị ewepụtakwala ntụziaka ọhụrụ gbasara nje HIV ị maara na e nwere ọgwụ mgbochi maka ọrịa ịba nke a na-akpọ malaria eweta ọgwụ mgbochi a ị ga-agbakwa ka ị ga-achọ akụkọ ọzọ kọọ n'elu ya aka m bụkwa nwaada Dr. STM onye na-ewetara gị ozi a n'ụbọchị nke taa sobe m ma tinye mgbịlịgba ya na-agwa gị na ada Dr. STM enyekwala gị ihe nkiri ọzọ ka ịfụ ndeewo